some human sickness and their evil meaning. Number one, we have high blood pressure, ọbara mgbali elu, ọbara mgbali elu. mara mgbali elu dehydration mmiri gwụrụ gwụrụ ya n'ahụ mmiri gwụrụ ya n'ahụ mmiri gburu ya n'ahụ hedek isi ọwụwa isi ọwụwa malaria ịba indigestion nri agbariaghị agbara agbarịaghị nke ọma infertility amụghị nwa anxiety nchegbu depression ịda mba nke obi ịda mba obi ịda mba n'obi blind isi blind isi high blood pressure ọbara mgbali elu dehydration mmiri gwụrụ ya n'ahụ headache isi ọwụwa malaria ịba indigestion nri agbarịaghị nke ọma infertility amụghị nwa anxiety nchegbu depression ịda mba n'obi blind easy. ka anyị kwụsị